ọtụtụ mgbe dị iche iche ka ọ ga-abụ ụmụnne anyị lụọ nlọ fụ onwe ha ebe ha na-agagharị n'ime ọfịa ụfọdụ ka ha na-achọ ụzọ ụfọdụ ha ya nọ ebe ha na-achọ ụzọ ahụ wee teta ma ha ha ụzọ ngwa ngwa ha kụnyere ha ebido tibe mkpu ọkụ gbagbuo ọkụ gbagbuo fechee nọ ife ọjọọ ka ọ bụ gee ntị nlọ ofu ụzọ nlọ nwere nkọwa dị iche iche nya bụ nlọ na-abịa n'ụbọchị taa m ga akọwara anyị otu ife ịfụ onwe gị ime ọfịa pụtalụ otu ife nke a na-egosi na ife ọ pụtalụ hili nne mana m ga-akụzi otu ife ya bụ ife pụtalụ tupu anyị agaba n'ihu ọ bụrụ na nke a bụ izi na-esonyela anyị anyị sigide emedaalụ ọ bụrụ na ị na-esonyebụla anyị na mbụ anyị sịkwa gị nnọọ ife anyị na-eme n'ọgbakọ bụ ịkwanite ọnọdụ igbo na igbo nyere m aka tụsa ozi a pinye aka n'akara ịfụnanya ma zọnyere m ụkwụ na ngalaba okwu ife ife onwe gị na nlọ otu ụzọ nkọwa na ịfụ onwe gị na nlọ n'ime ọfịa ebe ị na-awagharị ụfọdụ ka ị wagharịgido wapụta n'ụzọ ụfọdụ ka ị wagharịgido na ya bụ ime ọfịa ịchọta nwụhụ ụzọ ị ga-abịa fụ n'ime onwe gị na ngwa ngwa ịlọ ọnya bụ nlọ ọ na-egosi gị na n'ime ndụ gị na ị na-adọ ndụdọ ife nya bụ ife na-egosi n'ime ndụ gị kale otu n'ime ife ọ na-egosi bụ ife a na-akpọ agwụ unu ga-enyere m aka wee ghọta maọbụ kọwaa bụ na agwụ na-egosi mgbọrọgwụ na mkpa akwụkwọ agwụ na-egosi ahịfịa na mgbọrọgwụ na mkpa akwụkwọ mgbe ọbụla ịfụrụ onwe gị n'ụzọ malụkwanụ na agwụ bụ amamife ka ọ bụ malụkwanụ na agwụ bụ nka na ụzụ ka ọ bụ malụkwanụ na agwụ bụ akọ na uche ka ọ bụ malụ na agwụ na ife ọ na-egosipụta na ndụ mmadụ karịa mgbe ọbụla ịfụrụ onwe gị n'ime ọfịa kaba ahụ jụọ ese n'ime onwe gị ọ bụgodo na onwe ha ebe ị na-eji ajụ ese ndụ gị n'ezie anya ọfụma maka na eziokwu kachasị eziokwu bụ eziokwu ngị nwa bụ mmadụ gwara onwe gị n'ime ana ana obi gị ya bụ eziokwu kachasị eziokwu niile ọ bụrụ na ịfụ ịlụọ ụdị nla a kaba ahụ n'ime ndụ gị malụ na imenugo agwụ malụ ka ndị be unu si eme agwụ maka na elu kịta onye ọbụla na-adọzi agwụ na-adọchike enu na ala mmalụ ka ndị be unu si eme agwụ ọ bụrụ na imelube ha agwụ ka ndị be unu si eme agwụ nyochaa anya ọfụma malụ na o nwere aka agwụ na-adọ gị n'ahụ ọ bụrụ na imego agwụ iwee ka na-alọ ụdị nlọ a ụzọ ife na-abụ ma ọwa ịtọ bụ ife nya bụ ife na-egosi n'ebe agwụ gị nọ ma ọ bụrụ nọọ nke agwụ na-egosi dịka nsi wee kọwapụta n'izizi na ife ife onwe gị n'ime ọfịa na-egosi kalị o buru ibu ma baa ụba otu ife ọ na-egosi ọtụtụ ga-asị gị nọọ ife ochie maọbụ nọọ ife ikwesị ime na ndụ gị n'imebughị ụzọ ya ka ị na-achọ nyabụ bụ otu ife bụ ife a na-akpọ agwụ ee maka na asị na akọwaruo egeluo ọ bụrụ na imego agwụ iwee ka na ụdị nlu a ngwa gee ntị kaba ahụ na ezi anya ọfụma ka ị mara na o nwere ka aka ogheri si bie aka na anya bụ agwụ gị ogboro na-adazi aja aja nke abụla otu ọzọ dịka nwanne ya abụ ọ bụrụ na inyochacha ọ bụrụ na ọ bụghọ aka ogheri na onwe gị ajụjụ kedu mgbe ikpeazụ ị chụkwara nyabụ bụ agwụ gị ọ bụrụ na ị chụkwago nya bụ agwụ gị kedu onye chụkwalụ gị nya bụ agwụ ụzọ ife ndị a na ụzọ ife ndị ọzọ ka ị kwesịrị ịjụ onwe gị asịghọkwa gị jụọ mmadụ jụọ onwe gị maka na ọ bụrụ na sị gị kịta jee jụọ mmadụ jee jụọ esi si na onye ọbụla na-ezuchazi ohi ngị nwa na onwe gị jụzie onwe gị nya bụ ajụjụ maka na ya ha eji aka gị zụọ onwe ha na n'agbanyekwa na ụnwekwa ndị ji aka ha aghọrie onwe ha mana inyochacha anya n'ime onwe gị ụzọ ife na one ka nkọwa maka ndị ga-abịa ịjụ m kedu usoro a ga-esi wee pụta anya anya bụ ife oke na ọlụ m bụ ịkọwalụ gị ife ị ga-aghọta oke na ọlụ nke gị nwa bụ iji e wee mee ife n'ime ndụ gị welu ndị nke dị gị mma ịtụfuo ndị nke na-adịghọ mma dịka m kwuru na mbụ ọzọ bụ ịnyụ onye anya n'ime onwe gị ma a na imego nya bụ agwụ ọ bụrụ na imebeghị nya bụ agwụ kaba ahụ mee ọ bụrụ na imego nya bụ agwụ ike na-afụ nya bụ ife kedu onye meelu gị nya bụ agwụ kedu usoro isi wee mee ya imekwara ya n'usoro ndị be unu si wee mee ya ọ bụrụ na imechachara ife niile a nyụọ anya ọfụma ka ị marụ na akụ ogheri ebigo aka na nya bụ agwụ gị maọbụ na onunu ebigo na anya bụ agwụ gị ọ bụrụ na ị maghị ife bụ aka oghere maọbụ ife bụ onunu gaa n'ife onyonyo ejije ndị anyị mego ịgafe ebe anyị kọwachara ụdị ife ndị dị otu a ọ bụrụ na ị lelechaa anya ọ bụrụ na aka oghere maọbụ onunu ebighọ na-agwụ gị n'ezie anya ọfụma kedu mgbe ikpeazụ ịchụkwarụ nya bụ agwụ maka na ọtụtụ n'ime anyị ka ọ ya bụ ọ bụrụ na fa chụkwa mmụọ fechezie nọ nke ahụ ha chụkwara mmụọ wee gabazie ka ya bụ mmụọ ga-ebu wee gaba ajụ ihe ha na-akọrọ gị ha sị gị na ha echukwago mmụọ ịjụbazi ha ajụjụ kedu mgbe ikpeazụ ịchụkwara mmụọ ọ sị gị na n'aha ịtọ gara aga ma ọ nọ n'aha ịnọ gara aga ma ọ bụ ọ gị nọọ mgbe nya pere mpe ka emee ya ya bụ ife a wee bụrụ ife anyị bụ ụmụafọ igbo kwesịrị ide enebalụ anya ka ọ ka ha ma otu anọ na ada ndị gboo bụ afa m nyere m aka tụsa ozi a pinye aka na akara efunanya ma zọnyere m okwu na ngalaba oge nwonu ka emesịanụ